ndị filipai isi nke atọ nke fọdụrụ ụmụnna m na-aṅụrụ ịnụ ọṅụ n'ime onye nwe anyị idegara unu otu ihe ndị a n'akwụkwọ n'ezie ọ bụghị ihe nsogbu n'ebe m nọ ma n'ebe unu nọ ọ bụ ihe ntụkwasị obi lezienụ nkịta ahụ niile anya lezienụ ndị ọrụ ọjọọ ahụ anya lezienụ obibi arụ ahụ anya n'ihi na anyị onwe anyị bụ ndị obibi ugwu ndị ji mmụọ nke Chineke na-ekpe ekpere ndị na-anyakwa isi n'ime Kraịst Jizọs ndị na-atụkwasịkwa obi na anụ arụ anyị ọ bụ ezie na mụ onwe m pụrụ ịtụkwasị obi ọbụna na anụ arụ ọ bụrụ na onye ọbụla ọzọ na-eche na ya pụrụ ịtụkwasị obi na anụ arụ mụ onwe m pụrụ ịtụkwasị obi na anụ arụ karị ebiri m ugwu n'ụbọchị nke asatọ esitere m n'ụmụ isrel sitekwa n'ebo Benjamin abụ m onye Hibru nke sitere na ndị Hibru n'akụkụ iwu abụ m ri onye Farisii n'akụkụ ịnụ ọkụ n'obi ana m esogbu ri nzukọ Kraịst n'akụkụ ezi omume nke dị n'ime iwu ahụrụ na adịghị m ịta ụta otu ọ dị ihe ọ bụla nke bara m uru ihe ndị a ka m gụrụ n'ihe iyi n'ihi Kraịst anyị ee tụkwasịkwa ana m agụkwa ihe niile n'ihe iyi n'ihi ọkịka nke ọmụma kraịst jizọs bụ onye nwe m onye m miri iyi ihe niile nke m n'ihi ya ana m agụkwa ha n'ihe mkpofu ka m wee rite kraịst n'uru ewee hụ m n'ime ya na-enweghị ezi omume ọbụla nke aka m bụ nke sitere n'iwu kama na-enwe ezi omume ahụ nke okwukwe ekwere na kraịst na-eweta bụ ezi omume ahụ nke sitere na Chineke n'elu okwukwe ka m wee mara ya na ike nke mbilite n'ọnwụ ya na mwekọ nke ahụhụ ya niile n'ihi na a na-eme ka mụ na ya nwekọọ otu ụdị n'ọnwụ ya ọ bụrụ na ụzọ ọbụla dị m ga-esi ruo isi na ndị nwụrụ anwụ bilite ọ bụghị na anatara m ya ri ma ọ bụ na emewo m ka m zuo oke ugbu a ma ana m agbaso ka m wee jide ma ọ bụrụ na ọ ga-ekwe m ihe ahụ nke kraịst jizọs jidekwara m n'ihi ya ụmụnna m mụ onwe m agụghị onwe m na-ejidewo m ruo ugbu a ma otu ihe ka m na-eme ebe m na-echezọ ihe niile dị n'azụ na-esetịpụkwa aka n'ebe ihe niile dị n'iru dị ana m agbakuru oke ịgba ọsọ ka m wee nata ihe a na-agbata n'ọsọ nke ọkpụkpọ dị elu nke chineke n'ime kraịst jizọs ya mere ka bụ ndị tozuru oke ka anyị tụkwasị uche na nke a ọ bụrụkwa na unu tụkwasị uche n'ihe ọ bụla n'ụzọ dị iche ọbụna nke a ka Chineke ga-ekpughere unu naanị nke a n'ihe ahụ anyị gbaruru ka anyị na-agazi dịka ihe ahụ si dị ụmụnna m dịnụ n'otu n'iṅomi m na-elekwanụ ndị na-ejegharị otu a otunu were anyị dịka ihe atụ n'ihi na ọtụtụ na-ejegharị ndị na-agwagharị unu okwu banyere ha ọtụtụ oge ma ugbu a ọ bụkwa n'akwa ka m na-agwa unu na ha bụ ndị iro obe nke kraịst ndị ọgwụgwụ ha bụ ịla n'iyi ndị chi ha bụ afọ ha ndị otuto ha dịkwa n'ihere ha ndị na-atụkwasị uche n'ihe ụwa n'ihi na ala anyị dị n'eluigwe ugbu a site n'ebe anyị na-echesikwa onye nzọpụta ike bụ onye nwe anyị jizọs kraịst onye ga-eme arụ nke ọnọdụ anyị dị ala ka o wee oyiyi ọhụụ ka ya na arụ nke ebube ya wee nwekọ otu ụdị dịka ịlụsi ọrụ ike ahụ si dị nke o ji pụ ọbụna ido ihe niile n'okpuru onwe ya